ụmụ ọdịnala Igbo a sị nka chitata chitata bụ orie ka anyị ihe ọma ma ripụrụ anyị ihe ọjọọ egwu na-akpọnụ bụ egwu egwu si na n'awa egwu Ogbuefi Eze-Ana tubelu nkwa grupu hmm? So I own all the rights of this music. So I put I high on Facebook. Um, they use all the the music because the music is entirely owned by Obuefi Ezan Ugochitube, uh, or if to Nara Temple. So ụbọchị na-aga anyị ga na-ewetara onye bụ egwu gradually uh? so enjoy yourself invite your friends and well-wishers ka ha sonyere anyị n'oge awa nka ka anyị na-eche ka ndị mmadụ sonyere anyị na muziki a n'oge ọdịnala gwagezie ntị daalụnụ

ọ bụ ịghọta na ọdịnala dị mma mana ha nwere na nwere ya dị mma ya gazie e gazie n'ọkpọ bụ ka ọ dị mma onye kwere ekwe eya gazie n'ọkpọ kwere n'okwu Chineke kwere ya gazie n'ọfọ ka ọdịnala bụ ka ọ dị mma ee ya gazie n'ọfọ ee ya gazie n'ọfọ bụ ka ọ dị mma ee ya gazie n'ọfọ kwere n'okwu Chineke kwere ya gazie n'ọfọ ọdịnala bụ ka ọ dị mma ee ya gazie n'ọfọ kwere n'okwu Chineke kwere ya gazie n'ọfọ ọdịnala bụ ka ọ dị mma ee ya gazie n'afọ ee ya gazie n'afọ ugwu ka ọ dị mma ee ya gazie n'afọ kwere n'okwu Chineke kwere ya gazie n'afọ Adina na dị mma gazi ya fa n'ọfọ n'okwu Chineke ya Adina na ọdịnala bụkọ dị mma ee ya gazie n'ọfọ anyị ga-egekwa egwu nke anyị ga-eji atara ka anyị bidozie ka m ji n'anya ma ọ nọ ọnọdụ nke dị elu chee ka m guzo bedị elu nke mara mma ebe dị elu bụ ọnọdụ m n'anya ma ọ nọ ọnọdụ nke dị elu ọnọdụ dị elu wee na-adịgo n'ụbọchị dum obi umana ka anyị na-ayọ n'anya ma ọ nọ ọnọdụ nke dị elu ụkwa n'ite ka m guzo ebe dị elu nke mara mma ebe dị elu bụ ọnọdụ m n'anya ma ọ nọ ọnọdụ nke dị elu ebe dị elu bụ ọnọdụ m ọnọdụ nke dị elu bụ ụtọ na mmiri bụkwa n'ide ka m guzo bedelu nke mara mma ebe dị enu bụ ọnọdụ m n'anya ma ọ nọ ọnọdụ nke dị enu enu ọnọdụ ọnọdụ nke dị enu chukwupani ite ka m guzo bedenu ke mara mma ebe dị enu bụ ọnọdụ m n'anya ma ọnọdụ nke dị Chukwuka n'ihe tem ka m guzo ebe dị enu nke mara mma ebe dị enu bụ ọnọdụ m n'anya ma ọnọ ọnọdụ nke dị enu À? À. na nke ikpeazụ anyị kwadosiri ike ịgbasa ozi ọdịnala wee ruo na nsọtụ ụwa niile kpanite m ka m guzo ebe dị elu ke mara mma ebe dị elu bụ ọnọdụ m n'anya ma ọ nọ ọnọdụ nke dị elu ebube juru gị arụ mgbagharịrị ya eh, ado buli eh, eba a ka we wee kwa n'iru echi eh, etu a ka anyị ga na si ne wotara gị ya tiri na ya kpocha nya bu record agwara gị na nya nah, bu egwu nke tempo nwere nine tracks yes ya gazienụ oh. juru garu, eh oh. ebube juru garu arụ oh. mgbagharịrị ya ebube jụrụ garụ mgbagha adịghị ya e, ebe a ka anyị na-adọbiri ya bụ egwu anyị si na chi nke ndị ọgọ mmụọ e, na-eme ihe siri ike ebube jụrụ ya ahụ chi nke ndị nna nna anyị ha chi nke ndị mgbe ochie e, anyị abịakwa n'ụbọchị taa n'oge awa nke eziokwu oge anyị ji agbasa ozi ọdịnala na mpaghara ministreshọn anyị bụ Ugochi restoration prayer ministry nke ọ bụ mụnwa bụ Ogbuefi Eze-Ana Ugochi ọmụnwa nọ n'isi n'oge awa nke eziokwu ihe anyị ji wee bịa n'ụbọchị taa bụ the sixth commandment yes thou shall not commit adultery ihe a bụ ihe e kwuru n'akwụkwọ Exodus chapter 20 verses 14 a sị m na chi taata bụ orie ga-eritere anyị ihe ọma ma ripụrụ anyị ihe ọjọọ a sị m na akakaka anyị amaghị na chijiji anyị amaghị a sị m na anyị ga na-aga n'iru maka na ọ n'iru n'iru ka oke nwe na-ama a sị m na ihe na-afịa ihe abụ na ntị ka anyị ga anọ ya eme anyị n'ihu a sị m onye cheche ihe ọjọọ ya eme anyị ya ma onwe ya a sị m na ile na asị na-egwu ana ọfọ na ogu enwere mkpochi asị m ihe ọma dị n'elu ya dara anyị na na ọdịnala ya pụoro anyị omekụwa were anya ha wee fụ asị m onye si ihe anyị wee nọlụ anyị nọgbu onye a na ndụ onye si ihe anyị wee dịrị anyị dịgbu onye a na ndụ anyị ga na-ejere obodo na-anara obodo ụbọchị ihe na-agụ okporo ụzọ ụkwụ anya pụ anya ma ọ bụgoro anya mana anyị ejecha na maka na ọkọ na-akpacha na ajọ ma na-agba onye nwunye ise aka mbụkọ onye nke gị Ogbuefi eze na Ugochi tubelu n'Ọraifite abụ m onye isi nchụàja na Ugochi tubara ọdịnala tempụl anyị na-agba afa gba afa mmiri emirụkwazị ọrụ mmụọ dị iche iche abụkwazị m onye isi nchụàja na ọdịnala restoration prayer ministry ọ ngalaba anyị ji agbasa ozi ọdịnala n'ụzọ pụrụ nnukwu dị iche na nke ikpeazụ a agwakwara m gị na n'oge na-etere aka at least first of January next year na anyị ga-ehit the conventional radio next anyị ga-ego time na nke ikpeazụ a anyị kwadosiri ike ịgbasa ozi ọdịnala egwu anyị nụrụ ọnụ ihe bifo anyị bido owe egwu Ogbuefi Eze-Ana Ugochi tubelu anyị on all the right agwara m ụnụ na mbido ọnwa na anyị ga-etipụta nyabụ egwu anyabụ egwu apụtago n'ọnwa na-abịa na nyabụ egwu ya enwe vidiyo yes ọ ga-adịkwa na our YouTube channel so you can go there and download the music however na program anyị na-eme n'oge awa nke eziokwu nyabụ egwu ka anyị ga-eji wee na-abata na mmemme ọbụla wee kwa nyabụ egwu wee na-apụ ah. The music is exclusively owned by Ogbuefiezana Ugochi Tubelu, ọdịnala restoration prime minister. Ya gazie ee eh, ihe anyị ji wee bịa n'ụbọchị taata bụ echefukwana na mbụ onye mgbasa ozi ọdịnala Igbo my mission is to help people live better life. n'ụbọchị taa agwana gị isiokwu anyị ji wee bịa thou shall not commit adultery n'ọnya bụ isi ihe anyị ji bịa dọtata ụbọchị taa bụ the sixth commandment since some days back anyị na-ewe the commandment one by one. mgbe e kọwalụ gị iwu nke chukwu enwere ọbụla nwunye nụ yes na iwu nkechukwu chukwu the old testament the ancient book has been in existence thousands of years before the advent of christianity even before jesus jesus come when jesus came the ancient books have been there like the, all the characters mentioned in the ancient book like moses abraham and rest of them none of them was a christian you understand So the ancient book have been in existence. Now, Madam Bonduko what they did is they moved some of the ancient stories yes back to then mix it up with their New Testament and call it Bible. So that those stories, like somebody like Jonah, I mentioned Ezekiel, Isaiah, Jeremiah, and rest of them, none of them was a Christian. because they have been in a, they have lived here on earth even before uh, Christianity. You got that? Uh-huh. So the ancient books belong to every religion. You got that? So iwu enyere ebe a iwu onye ọbụla. ngwa gị na ten commandments bụ the manual. Iwu Chukwu Okike nyere mmadụ mmadụ ọbụla na-eku ume how to live in order to attract blessing from him. You got that? Uh-huh. ọkwa anyị nweziri ịma n'ụbọchị taa bụ echefuna na aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa julaị ga-ebido na 6th of July last year for 14 days end ya na 19th of July so ọ bụrụ na ị chọrọ iso na ya bụ aja anyị na-achụ kwa ọnwa kwa ọnwa nke ọnwa julaị ihe ị ga-eme wụ chaatị m na WhatsApp 08057837672 forward ya 3 prayer request then you make donation a token to the account ịchatizie mgbenye di akant nọmba na ọ bụrụ na ịbụ onye ọfụ onye ada esonye bụ na bụ aja mana ndị na-esonye bụ na aja anya bụ aja kwa ọnwa kwa ọnwa amadịgodi akant nọmba ya gazie mụnwa wa Ogbuefi Eze-Ana Ugochi aji m aka m asa my calls eji m aka m respond to my messages ọ bụrụ na ị sendịrị meseji na my WhatsApp ọ bụrụ na m respondịrị immediately ihe ọ pụtara m na m dị busy wen am less I must respond within the same day ya gazie ee echefukwana ọkwa nke ikpeazụ bifo anyị gama n'iru bụ na 29th of June na ị ga-eme appreciate ndị niile my fans and friends all over the world ọ ga-eme live so ọ bụrụ na ị chọrọ witness ka ya ihe ga-esi mee live jee na na Facebook chọọ Ogbuefi Eze-Ana Ugochi Facebook page like the dị eh, page then ka ị nwee nwee ike isonye that day ọ ga-abụ life before ụbọchị a mma agwatị time ọ ya eji bido o nwere ike ibido before 12 then anyị enwe ike inye ndị mmadụ gift anyị chọrọ inye ndị mmadụ anyị kpọọ giveaway ya gazie isiokwu anyị dị bịara ụbọchị taata bụ the sixth commandment thou shall not commit adultery ihe a bụ iwu chukwu ihe mmụta dị na ya bụ agwara m gị na bido na nke chukwu nke mbụ wee lụọ na nke abụọ is exclusively for almighty the creator of the whole universe the unmovable mover ya na mmadụ a ama aka ọ iwu ya wee gwa na iwu nke ịtọ bụ ụbọchị enere anya na anyị nwa ga-ewepụta to build relationship with the elemental beings the entities of powers agbọrọ ụbọchị ụbọchị um, holiday of obligation ụbọchị iwepụtara dị pụrụ iche eji enye nsọpụrụ na ịkwanye ugwu wee nye ụmụ mmụọ dị iche iche onye akpatara n'obodo ọbụla n'ọdịnala Igbo nwere ụbọchị a ga-asị gị na ụbọchị eji eme nke ihe ọmụmaatụ n'obodo mbụ Anedo ụbọchị anyị ji alụ agwụ ụbọchị eke yes wee gwakwanụ na o nwere ụfọdụ some sacred places nwere special day of obligation like na mmiri be anyị bụ mmiri eze adị akụ azụ ụbọchị eke all sacred day of obligation you can go there for your spiritual exercise spiritual sacrifice but the mark was no because that day is a day for the gods ịghọtara ya mm-hmm. etu a ka ọ dịkwa mmemme dị iche iche n'ọdịnala Igbo nwere mbọsi eji anụ nwaanyị eme mmemme nwaanyị enwe ụbọchị eji eme mmemme ọdịnala dị iche iche ma ụbọchị eji eje n'ihu ala so ihe ndị abụ ụbọchị ị ga-eme special day of obligation ị ga-ekip holy wee kwuo na dat ihe a gwala gị gị debe ụbọchị ụka asọ ndị ụka na-akpọ bịbụl si na e the Sabbath na chineke zuru ike nwere na-agwa gị na onwere ihe dịka na chineke zuru ike na ike adịghị agwụ chukwu chukwu ụdị ọmụgwebe ụmụba chukwu ụdọ ebe niile ikuku a na-ekugide kwụsị mba anwụ ọ na-achagide kwụsị no anwụ kwụsị ịcha na saịdị ụlọ ọnwụ na be ndị ọ na-acha maka ihe na chineke ikechukwu adị agwụ agwụ ikechukwu adịghị ezike so mmadụ esighị na chineke kechara ụwa ike gwụzie chineke wee zuo ike arụ asị na chineke anara ezu ike ee eh? kama ihe niile abụ ihe ndị ụka ụfọdụ debelụ ndị na-eme sabat debere nke ha satọde ndị na-eme ụka tiri nke ha on sọnde <laughs> so ihe niile awụ some distọshọn the in the n'okwu eh na the discussions e mere n'akwụkwọ dị iche iche of uh, uh, human history kama ga then i wee kwuo na six commandment abụ eh, wee kwuo na the from fourth commandment to the tenth commandment bụ iwu Chukwu Okike nyere mmadụ ihe ji wee leta bụ maka ndị sonyere ndị afọ kpọrọ nkụzi anyị kụzi before na serisi anyị na run now wee sị na from fourth uh, commandment to the Eh, tenth commandment iwu iwu chukwu okike kere nyere mmadụ etu mmadụ ga-esi nwe nwa harmony among man to man so iwu niile a from the fourth iwu nke chukwu eh, nke na ọsọpụrụ nna gị na nne gị wee ruo n'iwu nke iri bụ iwu chukwu nyere mmadụ ka e wee nwee ike nwee harmony nwee ibi ọfụma n'etiti mmadụ na ibi o wee bịa taata wee na-agwa anyị maka iwu nke chukwu nke isii wee kọwaa gịnị bụ adọtrị e ekwuru maka ya bụ mmadụ inwe mmanya mmekọrịta akwamiko n'etiti ndị nugoro nwanyị mana ha abụghị di na nwunye wee sị gị wee marụ ha atụ mpịawa azụ Chukwuoke ji apịawa mmadụ mgbe David King David king david bụ onye a maara nke ọma na ancient stories etunyere chukwu okike si wee dị na mma mana o nwere mpụ omelu anyanwụ mpụ omelu chukwu okike eche kiro na nyara ya dị na mma mana chukwu okike mere na ọ ga-ataghịrị afọ maka anyanwụ mpụ ahụ omelu kedu mpụ omelu mpụ na mos david gbagoro na ya n'ụlọ enu ya ebe o jere e, ebe ọ nọzi wee fụ nwaanyị na-asa ahụ then o wee mụrụ nwunye onye agha ya a na-akpọ yuria o wee jụọ ndị mmadụ kere nwaanyị bi ebe dị etu ebe etu a e wee sị ya nwunye onye agha ya na-akpọ yuria mana yuria jewere agha ije nụrụ ndị eh, Israel ọgụ bụ soja David o wee kpọọ ndị kọmanda si ha were yuria tinye n'ihu agha ka e gbuo yuria apụta ka e gbuchara yuria nwa o jejee n'azụ jejee nụọ nwunye ya asị na nwaanyị aja nwaanyị ajadu ya so omeme dị omume ahụ o melụ n'anya chukwu ọ kọmitiri mọda tu ọ maka na n'ọka o wee dị na nwunye mmadụ ka ọ dị wee megide planụ ihe ọjọọ imegide di ya ịghọtara ya n'anya mmadụ yuri nwụrụ ihu agha ọkwa eziokwu n'anya mmadụ nwunye ya yuri na onwe ya nwaanyị ajada ọkwa eziokwu mana chukwu okike na-afụ na ife na-afụ na nzuzo ma na ọnwụ di ya nwụrụ abụghị ọnwụ erughị elu na ọnwụ ọnwụ emere arenji dị afọ na mgbe ọ na-ejekwu nwunye yuria ọ nwunye mmadụ ka ọ na-ejekwu maka yuria nwụrụ ọnwụ chie ịghọtara ya datin yawa akwamiko ahụ anya na nwunye yuria mekọlụ produsu nwa a na-akpọ Absalom bụ nwa David mana because of ya bụ abụmọ Chineke wee bụọ ya ọnụ wee sị na ihe ya imelụ na o wutere nke ukwuu David ị nwere skuls ọbụ bụ nna ga-eme ka ijekwu nwunye mmadụ yes etu a gị nwa na-ene m anya chigara inwe enyi excuse ijekwu nwunye mmadụ whatever onwere dịka ihe ezigbo justify ya at all onwero david eche ịnụ ụba nwaanyị ya bid ya permitted chukwu anwụrụ onwere ebe ọ dị na akwụkwọ akwụkwọ eh? akwụkwọ ọbụla akwụkwọ ọbụla ngụgoro ndị spiritual book ngụgoro na ịnụ mother one wife jee ọkụ mmụọ onwere ebe ọ dị onwere ebe ọ dị na akwụkwọ ọbụla na ịlụ mụ na nwa nwaanyị bụ si nwa chineke o nwere ebe ọ dị ihe ọzọ ị nwere ike ịfụ owo the doctrine of okpukpere dị iche iche like ndị Christianity nwere ike ịsị na ọfọbidiri according to their own belief mana they will not cite anywhere in the Bible Chukwu si onye nụọ nwaanyị na-ahụ na o ji oge ọkụ mmụọ mana ọ sịrị o kwuru na ime ihe ọjọọ dị iche iche ghọtago ehe punishment so gị mana o nwere ebe ọ sị na ịnụọ nwaanyị na-ahụ na punishment so gị ghọtara ya so ọbụrụ ọbụrụ kriteria chukwu ji achọ ọjị mmadụ na onwere origin David ga-enye n'ọnya akpatalụ na ya na ọ bụ na nwaanyị na-agụ ya onye jenụrụ nwaanyị ọfishal ọ dị legitimately the same thing gị nwa na-ene m anya n'ọdịnala Igbo ndị nna nna anyị ha onwero awa Igbo tradition does not support promiscuous life ọ support promiscuity onwere excuse ị ga-enye na onye abatara iji ajọ mpụ iji esi na nkwụ na-efe n'efe n'ụkwa eh? ọdịnala Igbo mere ihe niile ọ dị legit ọdịnala Igbo mere na ọ bụrụ na for any si na ị chọrọ ịnụ nwaanyị mọda nwaanyị ime ya etu ekwesịrị ime ndị ikwu ibe nwaanyị chọrọ ịnụ ama na ị chọrọ ịnụ nwaanyị ị mgbe gburugburu na onwere ihe a na-akpọ ikuchi nwaanyị mmemme ikuchi nwaanyị abụrụ ihe a na-eme na nzuzo ezampụ na o nwere nwunye nwanne gị ma ọ bụ onye ụmụnna gị di ya nwụrụ o wee chọọ ka ikuchie ya e nwere ka esi eme ya bụ mmemme representative from the mother and the woman side ga anya ya ụfọdụ na side nke nwoke ya anụ ya eme ya bụ mmemme etu esi eme ya ọ nwụrụ ọkụkọ nwụtara gị nwa n'ihu ndị mmadụ wee kwuo na bido tata na nyanwa na ezumezu mmụọ si elu na ha na-asọrọ nda onda ka ị e bụrụzie di ya onye kuchiri elu ịghọtara ya so ọ dị ọ dị legitimate ọ dị official mmụọ na mmadụ abụrụ ndị akaebe na ụbọchị dị etu a na nwoke na nwaanyị kwekọrịtara onwe ha na ha ga na-anụ dịka di na nwunye ịghọtara ya so ọdịnala igbo dị nsọ ọdịnala igbo enwere ka ọdịnala igbo si ọ bụrụgo nwaanyị na-akụchi akụchi na ọdịnala igbo nwere proses ọdịnala igbo does not support eh, side chik kịta a na-asị naanị a eje ụka a na-anụ ofu nwaanyị ee mmadụ one lụgoro di na nwunye 20 good years nwere ike ires hand si na since 20 years ọ nụrụ nwunye ya ma ọ na ọ nụrụ di ya na ọ gbabara gị n'ilo of you handful ka ihe nweta nwere ike ibiti their chest say they have not done it then kedu ihe anyị na-aghọrọ ire onwe anyị ịghọtara ya so ọdịnala ọdịnala igbo does not support mmegheri ọdịnala igbo sọpọtụrụ ọ bụrụ onye chi ịza akpa ya za akpa onye chi koro ya za koro ọ bụ ịfụrụ ya so ọdịnala Igbo does not support you ka ijekwu nwunye mmadụ alụ na ọdịnala Igbo till tomorrow even when ndị ụka ọbịa refusuru ịra akpọ alụ call expect spade akwụkwọ galatian system sị God can never be mocked whatever you sow is what you reap now once you commit alụ na ọdịnala Igbo mgbe ọ bụla ị kọmitiri adọtrị jekwu nwunye mmadụ ị alụ enwere onye anything to justify it enwere any reason iyi anyị ma ọ bụ na ihe ọsọrọ etu ọsọ gị sịrị ọjị ike ya na-eme ka nwunye mmadụ onye bụ nwunye mmadụ nwunye mmadụ bụ nwaanyị nọ na di yes mana ọ bụrụ na nwaanyị na gị na di gị adịghị anụzi there is no harmony okporozi unu omume ọdịnala Igbo does not uh, cast it on stone that ị ga-anụrịrị by fire by force if there is no harmony again between the man and woman ndị kwekọrịtara na ha ga-anụ di na nwunye ọdịnala Igbo nwere etu esi kwu a ga-esi wee mee esetụrụ ya return ngọ mara eji end ya nwaanyị adị free nwoke adị free ịghọtara ya so ọ bụrụ ha na na ego di gị mere nwoke dị n'isi you are still married ịghọtara ya if not follow the normal process ịghọtago ọ bụrụ na ị follow the normal process either na use Uh, court method wey return or the parties the families amara na two of you are no longer married a dissolve all the marriage is either na-emere through the court way or na-emere through traditional way but ihe the mkpa bụ na-enwego pronouncement that this marriage has ended you understand now by then go free before God and man notaria now o wee bụrụ back to David o wee bụrụ na David mere ihe a wee mụtara ya Chukwuoke wee sị na ihe a David mere na gabeji in gabeji out whatever you sow is what you reap nkwotugo na Galatians 6:7 mana absolum mechara di na ụfọdụ nwunye David absolum a mechakwa nwụọ maka na Chukwuoke sị na Absalom ga-anwụ maka ihi ya bụ ọtụnọ emel and ihe niile sọrọ ndịrị ya Absalom etu o si nwụọ bụ na o jechara agha na-anata ha ọzọ bịa wee tụnye ya elu isi wee koo n'elu isi abụsoro nwụọ eh? ọ bụrụ ka dịtins mee so o nwero ihe ọbụla ị ga-eme wee sị mezie ihe abụrụ ihe bụ alụ ka ọ ghara ịbụzi alụ mana problem e nwere n'obodo a kịta anọ ọnya ka ndị mmadụ na-ata ọfịa luo taa isi na ka e justify ba ihe bụ alụ bụ alụ yes ihe bụ alụ ka ngwa gwa nke bụ eziokwu ọ bụrụ na ị ghọtara the spiritual implication ihe ị na-eme onwe gị mgbe ị na-eje di na nwunye mmadụ dịka nwoke ụmụ nwoke ibe m ihe nji chọọ ịgwa gị ha ka m gị eziokwu ma gwa gị kedu ihe ị na-achọ na nwunye mmadụ ọ dị obviously na ihe unu ihe ị na-eme hụ adultery akwamiko dị n'etiti ndị tolitere etolite ihe unu na-eme ịghọtara ya all the forbidden o nwere justification ị ga-enye it's not as if no na two of you are fiance no no no na relationship that will lead to marriage ị nwere ike iji wee justify no mana nke a bụ na nwunye mmadụ and they know that this woman is married under a man's roof now for you to na nwunye nwunye nwoke a nke before na nwunye mmadụ you must have hed the woman ị ga-akpọrịrị nwoke a asị enyeghị anya atọ of jealous eh? ka ka nwaanyị nwoke nwaanyị amachara mmadụ etu ọ bụrụ nwoke a nka nwoke a na-anụ ya inwego ntaji anya n'ebe nwoke a nọ ịgbago nwoke a anya filuzie na odise ahụ fụrụ ihe Chukwu nyere ya dị afọ ị chọzie ka ije ije tinye ofu ihe anwụ o nwere ka ije napịa ya and before napịa ya ya akọtọrọ ya nụ ehe ọ bụrụ na nwoke a na-ewetawo ego ịdọbụlụ ego ọ na-eweta onwe nke ọ na-emetawo ọfụma n'ebe nwunye ya na ịdọbụlụ ya in order to outstage the man kedu ihe ị na-eme ọ bụrụ ịvụ ehe etu a ka ọ dị then etu a the same thing with nwaanyị nọ na di yes nwaanyị nọ na di fọ nwaanyị nọ na di ịpụ na esi na be di ya wee je di na nwoke ọzọ nke mbụgoro ịkpọgwo nwoke asị and once ị kpọrọ ya asị nwere ihe ị na-eme na biya and instead of going able blessing to the man you are bringing curse na ma the iniquity you are bringing home and causing your family ị ga-agbara aka gbaa n'ụkwụ ịghọtara ya hmm. maka na before for nwaanyị nwaanyị na-abụ na nwaanyị na nwere emotional attachment to sex so for nwaanyị ikweta ka ọ gbaa n'ilo that woman must have helped the husband yes ọ na-adịrị nwaanyị isi nwaanyị enwere ike isi na ya na-eme ihe for fun before nwaanyị eme nwaanyị akpọgo nwoke ahụ asị and eh, ọ ga-abịarịrị kọtọ nwoke ahụ nye excuses why this man elupụrụ ọrịa anyị don't know ọ you can bro man enough maybe financially and whatever o werezie as a schools ka o nwee nwee ike jee ya so ọdịnala Igbo mere ọ dị very clear ọ bụrụ na ịdị anụ ịdị anụ try ya ka ịfụ na return the bright price very important maka ndụ maka ndụ gị nwa yes and maka ndụ nwoke ọbụla ga na-ejekwu gị ị na-adọchighị onye ahụ azụ o nwere abụmọnụ sienu ọtụtụ ndị mmadụ na-aga ndị mo especially mgbe ịma nne ji ya dị iche mgbe nwaanyị dị naịlị dayị mabụrụ dị woman ịmara from root yes ọ nwere ike ọ bụrụ nwere ike ọ bụrụ na ọ nụrụ di na Ọnịcha ma ọ na Anambra steeti si ebe a ma ọ n'Imo steeti gbanazie na legos ma Abuja pakeji onwe ya si nwa agbọghọbịa ee ndị jụrụ onwerọ ka isi wee nwaanyị dị ya n'ọnụ di ọkwa nna ya nwara onwe dị narị na ọnụgoro nke ahụ gbasaziri nyanwa maka na ihe mmadụ amadụ arị amụ ya nke ahụ dị iche mana m talking about when you know that this woman is married and di ya nọ ọ bụrụ na di ya anọrọzi ọ bụrụ gị widow is free mana as long as na di ya nọ i wee gbawazie di ya anya chọzie ka ị gbawa ya aka and for you ịnapụta nwunye ya ị na-eduzi ka ị na-enye ya ihe ma ọ na-eme ihe di ya emewurọ kedu ihe ị na-achọ ime mgbe anwa ọ ka ị gbawa ya aka maka na ifiro na ekarịrị ya n'ike dị na n'aka ọ bụrụ ya na mgbe ị na-eme ihe dị etu a kedu ihe what do you expect ọ bụrụ kọs ka ị na-akpatara onwe gị maka na ị nwere ike ị kwesịrị ka ị gbawa mmadụ na karịrị ya so ị bụrụ nwoke nwoke ibe m ị chọrọ ịdị successful avoid woman uh, married woman kpatakpata mụ nwa wa Ogbuefi Eze-Ana Ugochi ọsọ ya nwụkwa n'ihe nwaanyị ka e wee mara dị na ị ga-enye m ụwa niile a na ihe ọma niile na ego na ihe niile dị n'ime ya and ya mara dị ya nodo is my principle I set my standard onwere any justification whatever ịghọtara ya unless na nwaanyị arịa anụzi si na be di ya pụọ akwụchighị ngọ ịma na ọ free ịghọtara ya now ana m achọ ịgwa gị na ọtụtụ ndị mmadụ na-akụ ụta today bụ because of negligence akpọghị ihe ihe ịnowe anyị nji agwa gị onye ọnwụ na gbo zelosana gịnị bụ ọdịnala ọdịnala bụ ụzọ ndụ ọdịnala dị nsọ ịchọ ka dị successful na ọdịnala wepụ aka n'ihe ọbụla bụ nsọ ala if you like gwọwa ọgwụ if you like e, mewe okit if you like mewe all those ihe niile yi na-emewu your your own because ihe ọgwụ ọgwụ buo na ọya egbosiri isi ya mana ọ bụrụ na idebe nsọ ana agwago m ụnụ sị ụnụ na ana na-agọzi mmadụ the land eh? icheta mgbe a na-agwa ụmụ ndị na-agba ochie sị ha I will send you to land of land field of eh, milk and honey na mba eziga ụnụ na ana mba enwere mmiri ala ehi na ihe ọma dị iche iche mineral deposit onye chukwu ji agọzi mmadụ ihe chukwu ji agọzi mmadụ bụ ala anabe nna gị gọzie gị even if farm ihe farm na eyi luo multiple yield eh multiple fruits by thereby you become rich mgbe a na-enwe a na-ama ọgaranya mgbe gboo site na ịkọ ihe ubi ezigbo onye ọgaranya ya enwe akpa ediji onwe ọba ji buru ibu ọ bụrụ ọgaranya mgbe gboo ihe ọ pụtara bụ na anagoziri ya wee mee ka mee ka ihe ọ kọrọ n'ubi iluo multiple times ịghọtara ya aha na agọzi mmadụ ndị eji ọga um, ihe ikpe ihe enunu dịka Jekọb na ndị otu enwere malụ aha ihe enunu ahụ ihe na-akpa ma ewu ewu ma ọkụkọ ma ihe niile na-agagharị n'ala so ọ na-agọzie gị ihe niile ahụ na-akpa ana ya ma na-amụta ụmụ na-adọbụrụ so you need the blessing of the land and once you define the land their land will be cost. jee n'akwụkwọ leventicus I think from 17 chapter 17 to 20 ya afọ ebe e kwuru na the Lord na-ekwu na ọ bụrụ na i disobey his commandment ị bụrụ nwa nnukwu isi ọ sị na ya ga-abụ anaghị ọnụ na ya ga-abụ anaghị ọnụ na ịma abụ onye ya nwe onye ga na-enwe ngozi so ya toiling in vain because na ị na-emebi nsọ ala now this my warning don't take it lightly. ị bụrụ onye na-eji edina nwunye mmadụ ya mọgeji nja fuchọ kpatakpata ifilaki ya ma oke ite ndị ọzọ gwagoro ọgwụ egwu nke ọma wọk nwere ike ịsị na ọdịbịa gwara na ọgwọtara ya ma ọ na oriri ego maka ndị na-agwọ ọgwụ mana ana m achị gwa gị n'idiri ọgwụ chọtago ihe ị n'idiri bụ mezie ihe gị na chi gị kwuru live a life worthy of emulation and upright life intentionally don decide to step uh, sit upon people's destiny Isi na aka ịgbachielu mmadụ maka onye ji mmadụ na ji onwe ya esi na ka ịbụlọkwuo ihe ọma imelu mmadụ lọtara ya denụ marụchi gị na-echukwa chi gị na-echukwa ndị iche na-echukwa ya ezumezu natural things kwesịrị ime ka gị na ya ezumezu dị na mma nke bụ eziokwu bụ na ngọzi ha ga na-enye gị ihe ga na-abịalụ gị ihe ọbụla bụ oke gị ga na-abịalụ naturally n'idiri ọgwụ ịghọtara ya iri egwowa ọgwụ ịmara na ị na-achọ ka ịjọ mpụọ natural process ịghọtago ọ bụrụ ọzọ ị ịgwazi gị na ọgwụ na-ebu mana ị na-achọ ịkụwara wee n'idiri ọgwụ ihe n'idiri bụ chukwa chi gị chukwa ndị ichie chukwa ya ezumezu gị den na-eme ya morning ritual ka akara aka gị ka ihe ọbụla chukwu dere gị ihe dịpụta ihe ka ọ pụta ihe ọ ihe ị n'idiri ka ị wee dị na ndụ a mana mgbe esi gị je tinye aka n'ịgwọ ajọ ọgwụ chọba onye ya anara nke ya den ọ mgbe ka ị ga-ada ya n'aka ndị osochi egbu ịghọtara ya so onye na-achịkọwa bụ tata ọ bụrụ na onwego ka isi wee je na-edina nwunye mmadụ den maọbụ ọ na-ewu nwaanyị nụrụ di ị na-agba niile ọ dị very rampant now then ị need spiritual help yes maka na onwe onye ị ga-edina nwunye inwe problem nwee show down ịghọtara ya yes especially nwoke na-asọ nsọ ịkụrụ ọsọ nwunye inwegochi ụda e nwere ike a na-agba n'afa ma ya pụtara n'afa ị na-eme richual niile na-eme banza ka ị na-eme maka na ịgba onye agbara ụchụ na mmụọ ịghọtara ya so bido taa and whenever you committed any of this nsọ anị because na anadị nsọ yes and ịchọ ka na bless ya gị sọba nsọ anị ị n'idiri ọgwụ sọba nsọ anị ịsọ ha na nsọ anị efe ka ihe niile whatever you lay your hands we be prospering that is the simple truth mma agwa gị ọ gwara ndị nwere kesị gị asọ na nsọ na na-eme nnọọ etu sọrọ gị biwe laịf etu sọrọ gị nọọ na-ebi nnọọ ndụ na-epotori gbọwa ọgwụ emetizi agbachazi ọsọ agụọ mil mara na na e ụzọ ịnọ nọ na ya isi n'ụzọ eziokwu mana eziokwu niile ka mma agwa gị dịka eze ana ka m na-achọ ịgwa gị hụ maka ndụ gị ka ndụ gị too ogologo ịgwọ n'ọgwụ mee normal rituals ị kwesịrị ime dịka onye ọdịnala mana ịsị na ka ị dogwụwa ọgwụ ọjọọ na ụdị ka iwe gbanahụ mpịawa azụ so gị nke bụ eziokwu na mpịawa azụ so gị nwere ike ọ bụrụ bika ọsọ ọfụ na imejọrọ ana ana ihe niile bụ cleansing na ibi ndụ dị mma ka udo obi na chi dị mma wee dịrị gị nke ọzọ ọzọkwa bụ ọzọ uru ka m gwabazie gị ihe ọzọ ị kwesịrị ịma gbasara nsa so na akwamiko in everything let me tell you what they don't know sex is spiritual sex is spiritual yes sex is a is joyful a joyful activity when two in people two people that agreed to live in harmony na na exchange the radiation of love and radiation. It uplifts when there is harmony, when there is genuine love between the two adults. But when there is no harmony, now instead of the love making to be blessing or buruzialo, even among the couple, even among married people, there, there must be harmony. Yes, there must be harmony. ọ bụrụ na ọ bụrụ amoni ma ọ bụ na na-amanye onye anwa n'ike then ọ bụrụgo ngụba ịtago by then instead of the tent to be of spiritual upliftment it will turn out the other way round so bido n'ụbọchị tata nkụzi anyị kụziri n'ụbọchị tata bụ wepụ aka n'ihe ọbụla bụ adọltri. ọ na-enye nsogbu maka ndụ gị maka na ihe na-atọ ụtọ na-egbukwa egbu eche wọchị nkụzi anyị na-akụzi na YouTube kwa ụbọchị kwa ụbọchị jee na ma YouTube chanel Ogbuefi Eze-Ana Ugochi tubelu Oraifite afọ ị ga-eji nweta m afọ ị ga-eji nweta m na soshal midia handụl anyị anyị nọ na Facebook Ogbuefi Eze-Ana Ugochi tubelu ebe anyị na-stream dis live from ihe nweta anyị anyị nọkwa na Instagram anyị nọkwa na TikTok all the social midia handụl the same name Ogbuefi eze na Ugochi tubere Oraifite ọ bụrụ na ị chọrọ ka anyị gbara gị afa mmiri emi ma ọ na o nwere ajụjụ ị nwere ihe gbasara ọdịnala maọbụ ihe a nkụzi taa send m meseji na WhatsApp 0805 7837672 ya gazie ị na-erecha atụsarịa ndị ya dị ụlọ daalụ